ụfọdụ na-asị na nwanne anyị nwoke evangelist ebuka obi agwọrọ onye isi okwu achọbụrọ m iti ihe ọnụ ụfọdụ asị na ọkwa ọ sị na ọ ya agwọ onye ọrịa kedu man of God gwọda na onye ọrịa ka m kọwaa ya ka o doo na anya maka aha mara okwu chineke na-enye ọtụtụ n'ime anyị nsogbu enwero man of God na-agwọ onye ọrịa ọ chineke na-agwọ onye ọrịa enye man of God si gị na ọ na-agwọ onye ọrịa ma anya magician anyị ncha niile bụ mediums ọsọ chukwu na-agwọ onye ọrịa onye ọsọrọ ya ka ọ na-agwọ okwukwe onye a na-agwọ agwọ na-alụ ọrụ o wee mịta mkpụrụ ọ site n'okwukwe ọ bụrụ na ịka ọnụ ọ bụrụ na ịma aka chukwu abụrụ dị iche ọbụla arụsị ehibere ehibe ife sọrọ ya ka ọ na-eme mgbe o ji sọ ya na otu o si sọ ya na onye ọ sọrọ ya ka ọ na-emeri ya ọ bụrụ ife a na-akọrọ ọnụ chukwu abụrụ nke bọị gịnị ya na-aba abụrụ ọgbọ o nwere man of God na-agwọ onye ọrịa we are like mediums iji maatụ pensil can never bost na ọ na-ese ka ana m ese excellent